AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị na-asị ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe garanụ anyị niile nke ọma mgbe anyị na-etikọta obi n'otu na-akparị ụka ndị nke a kwesịrị ka anyị na-eleba anya n'ime ha kwa ụbọchị ama m na udo dị n'ezinụlọ gị biko ka anyị gaa n'eru n'ịnụ okwu nke ndụmọdụ a n'ihi na taa ka anyị ga-achịkọta ihe omume anyị nke gbasara obubu ọnụ ọnụ biko mgbe ahụ ọ bụ ịba n'obubu ọnụ gaa na-enwe nramahụ ndị dị iche ndị dị ka agụụ nke ọtụtụ ihe anyị kpọrọ aha na-eme ka ọ bụrụ ihe kpaliri n'ime anyị ahụ gị ga na-eme gị dị ka a ga na ọ bụrụ na iri ihe na onye ahụ ga-anwụ ọ bụghị eziokwu otu ihe ịgha anyị ime bụ mee ka ahụ gị marasị na ọ dị ihe kpatara iji kpebie idonwe onwe gị n'ọnọdụ dị otu ahụ na obubu ọnụ nke bara n'ime ya bụkwanụ na gị na Chineke nwere mkparịta ụka nke dị iche mee ya ka ọ mara na ngwa ngwa ị na-ebu ọnụ na ị na-achọ otu ị ga-esi wee wepụ onwe gị agbụ niile nke onye iro kere gị mee ka ahụ gị mara sị na ị chọrọ ka ikike nke Chineke bụrụ ihe nke na-arụ ọrụ n'ime gị mee ka ọ mara sị na ọ bụ ihe gbasara gị ebe ọ dị ukwuu ịnọgide n'ekpere ịhụ na ị nwetara ihe ahụ nke ị na-achọ mee ka ọ mara na ị chọrọ ịyọchasị ime ahụ gị na ị chọrọ inweta ọgwụgwọ nsọ nke pụrụ iche mee ka ọ mara sị na oge dị mgbe ahụ n'ezie na iri nri akaghị mkpa karịa ihe ndị ahụ ị chọrọ inweta n'ime ndụ gị mee ka ọ mara na ọ dịghị uru ọ baara gị iri ihe tutu kwaruo mgbe ị mechara obubu ọnụ gị mee ka ị mara sị na akwụkwọ Filipi isi anọ amaokwu nke iri na atọ na-eme ka anyị mara sị na anyị pụrụ ime ihe niile site n'ikike nke Kraịst onye na-edu anyị ọ dị ihe ụfọdụ m na-agaghị kpọtụ aha ihe nke ahụ gị na-ewepụta n'ime gị ahụ gị na-eme gị ka ị mara sị na ihe ị na-eme abadịghị uru kedu otu iji ata onwe gị ahụhụ nke a kedu otu isi edo onwe gị n'ọnọdụ nke enweghị obi ụtọ leenu isi ọwụwa abịala ike na-agwụ m ọ bụghị izipụta na Chineke achọghị ka m were ihe a gawa n'ihu mba onye hụberela onye si otu ata onwe ya ahụhụ ọ dị onye madị na m na-ebu ọnụ gịnị mere m gaghị esi n'ime ihe a pụọ nke ka nke a na m eme n'ihe ndị ọzọ m kwesịrị ime ma nwee ahụike kedụzi ihe bụ naanị obụbu ọnụ bụ nke ga-eme ka m na-ata onwe m ahụhụ m na-achọ ịta onwe m o nwere ike bụkwararị na ọdụ ndị e nyere ikike nke ibu ọnụ ma mụ nwa esoghị m ya aka m adịghị dị ya ndị nke m bukwara na-ebu mbụ gịnị bụ nlọpụta ha nwekwa ihe m hụrụ n'ime ha gị onye na-ege ntị mgbe ihe ndị a na-eme ọ na-achọ iduba gị n'iri ihe ma ọ bụ imebi obubu ọnụ nke ibidoworo nke kwesịrị inyere gị aka ngwa ngwa ahụ gị na-akpanyere gị oku n'ụzọ dị otu a biko si n'ebe a na-esi nri pụọ were akwụkwọ nsọ gị gụọ akwụkwọ nsọ gị nke ọma ṅụọ mmiri ọkụ dịka anyị kwuru ị na-aṅụ mmiri ahụ dị arụrụ bụ mmiri dịtụ ọkụ pinye ya oroma nke a na-akpọ lemon n'ime ya ọ ga-enyere gị aka kwee ka obi gị dịrị n'ihe ahụ nke ị na-eme mgbe ọbụla ọ bụrụ na ike gwụrụ gị ebe ọ dị chi ụzọ hite ụra ntakịrị ị nwere ike gị pụọ n'ezi ma ọ bụrụ na ụra na-atụ gị gagharịtụ njem ọ bụrụ na ọ dị ihe ndị nwere ike ime n'ụlọ gị jisi ike ọ bụrụ ihichasị ihe hichasịtụ ihe ka obi gị pụọ na iri nri gị onye na-ege ntị biko otu a ka ị ga-esi wee pụta n'obubu ọnụ ịpụta n'obubu ọnụ dị mkpa otu ahụ obubu ọnụ ahụ si dị gị mkpa eji ikike apụta n'obubu ọnụ eburila ihe ọ bụla bụ ihe oriri nke ị hụrụ tinye n'afọ gị n'ihi na ị nọrọ agụ otu abalị abalị abụọ maọbụ abalị atọ chetakwa uru nke dị n'ime ha kpatara anyị ji si na ụbụbụ ọnụ bụ ihe kwesịrị onye ọbụla onye kpọrọ onwe ya onye nke chineke ị na-eri ihe gị were amamihe were akọ were mkpachapụ anya rie ihe ọbụla nke ị na-eri erikakwala n'afọ gị n'ihi na ọ dị mfe otu agụ ji gụọ gị ịgbaba risie ihe ọbụla nke dị n'ụlọ ma nke e dowere ndị ọzọ buru nke a n'uche ihe ọzọ dị mkpa eji na-ekwu okwu a bụ na ọ bụrụ na ibucha ọnụ a laghachi gaa mewe ihe ndị ahụ ma ọ bụrụ iwe ihe ndị ahụ nke na-ekwesịghị ekwesị ọ bụ eziokwu na afọ gị ga-ataba anya gị adaba n'ime ma nwantịntị mgbe ihe ndị ahụ ga-apụta ma ọ bụrụ na ị ga-alaghachi n'ihe ndị ahụ ị na-ekwesịghị ime olekwa na uru ihe ọ bụ nke ị mere baziri biko gị onye na-ege ntị ejila ikike agbabara ihe gbasara anụ ọkụkọ n'ime ụmụ ihe ndị dị ka ha nwa ụmụ ihe ndị ahụ anyị na-asị na o kwesịghị ekwesị ka anyị na-etinye n'ahụ anyị nke ka nke nri ndị nke etinyere na kom kom si n'ebe ahụ wezụga onwe gị ọ gaghị enyere mụ na gị aka ma ọlị ọ bụrụ na ị nwee ike ịchịkọta akwụkwọ ndị a anyị na-ekwu okwu ha dịka akwụkwọ ihe dịka karọt na ụmụ ihe ndị a anyị na-ata na ndụ ọ bụrụ na ị nwere ike iji ha na-akwụsị obubu ọnụ gị maọbụ ịpụta na obubu ọnụ ọ ga-enyere gị aka ebe ọ dị ukwuu oroma nọ ya ọkwụrụ bekee nọ ya maọbụ pọpọ nke a na-akpọ egusi mmiri nọ ya ihe ndị a dum bụ ihe ndị na-enye aka dị egwu ma ọ bụrụ na mmadụ si n'obubu ọnụ na-apụta biko e were ihe ndị a kpọrọ ihe gị onye na-ege m ntị biko ọ bụrụ na ị mere obubu ọnụ nke abalị atọ si na ya na-apụta nyere m aka jisichaa nnọọ ike weta mkpụrụ osisi a na-akpọ apụl weta ọkwụrụ bekee weta egusi mmiri ha atọ biko were ha pụta n'obụbu ọnụ ahụ ọ ga-enyere ahụ gị aka ebe ọ dị ukwuu mkpụrụ osisi ndị ọzọ ndị ọ ga-amasị gị iri biko jisi ike nwetakwa ha mgbe ụbọchị na-aga ndị dị ka karọt anyị kwuru okwu ya ube bekee na ụmụ ihe ndị dịcha otu ahụ ndị a ga-eme ka ahụ anyị bụrụ ihe gbara ferefere ọ bụkwanụ onye bụ onye na-ekwesịghị ibu ọnụ biko a na-eme ka anyị mara sị na nwaanyị ọbụla dị ime ekwesịghị ibu ọnụ n'ihi nwa nke nọ ya n'afọ o kwesịghị ibu ọnụ ọ ga-enye nwatakịrị ahụ ntaramahụhụ nke na-ekwesịghị ekwesị onye ọzọ na-ekwesịghị ibu ọnụ bụ onye ahụ ya na-esighị ike ọ dị onye mụ na ya chọrọ imekọta obubu ọnụ mgbe gara aga ya na-eme ka mmarasị na o nwere ọnya n'afọ ya na ọ na-ara ya ahụ ma o buo ọnụ masị ya sị ọ bụrụ na o nwere ike imetụ uri ntakịrị ọ bụtụrụ ya otu awa na nsogbu adịghị otu ahụ ka esi mee ya onye nwere ahụ mgbu ma ọ bụ onye ahụ na-adịghị ike ekwesịghị ibu ọnụ anwa na anwa etinye onwe gị n'ihe ọ bụ imechaa ga jụọ Chineke sị ọ bụ gịnị kpatara o jidere m otu anyị gị onye na-ege ntị ahụrụ m na anyị elebatụla anya na okwu a ọ bụkwanụ na anyị kwuchara ihe dum ka anyị kwesịrị ikwu gbasara obubu ọnụ ọ bụkwa na mkpa ya dị mgbe na-abịa abịa anyị ka ga-alaghachikwa n'okwu ya mee ka ihe ndị ọzọ na-edoghị anyị anya dokwuo anyị anya gị onye na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na ndụmọdụ nke ike nke nọ n'ụbọchị taa gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 chekuta anyị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ okwe Baby chefu Chineke nwanne anyị nwoke emmanuel irondu na ndị otu ya abụ n'ụnyere anyị n'ụbọchị taa ọ dị mma ọ na-ewuli mmụọ anyị anyị na-asị ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-enye unu ka ọ na-enye ogologo ndụ na ahụ isi ike amen unu emela na ọma nke nụnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ onye ọma na-ege ntị ndị nwere ike ige oziọma nkịta na awr.org chekwụta itinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ kee ma nata ngọzi dị n'ime ya mmadụ niile ndị na-ege ntị udo jụrụ unu ka onye nwe anyị gọzie unu n'aha Jizọs ama m na ihe na-agara unu nke ọma dị ka anyị na-echeta unu mgbe niile n'ekpere ka onye nwe anyị mere gị amara gọzie gị n'ụbọchị nke taa isiokwu anyị ga-esite n'akwụkwọ azaya isi iri anọ na itoolu amaokwu iri na anọ rue na nke iri na ise akwụkwọ azaya isi iri anọ na itoolu site na amaokwu iri na anọ rue na iri na ise hulata isi ka anyị kpere Chineke onye nwe anyị gị onwe gị na-adị ndụ ebighị ebi ọ bụ ihe na-amasị anyị ịnọ n'ụkwụ gị na ịmụta ihe dị iche iche nke gị onwe gị kwadoro nye anyị n'ụbọchị nke taa nye ụmụnne m nwoke na ụmụnne m nwaanyị ndị na-ege ntị n'okwu gị ana m arịọ Chineke ka gị onwe gị si n'eluigwe wee gọzie ha mee ka ihe gara ha nke ọma ka udo wee dị n'ezinụlọ ha na ihe ọ bụla nke ha na-eme n'aha Jizọs onye nwe anyị amen isiokwu anyị n'ụbọchị nke taa bụ Chineke agaghị echezọ gị Chineke agaghị echezọ gị Na-akwa Aịzaya isi iri anọ na itoolu amaokwu nke iri na anọ na-asị otu a ma Zayọn sịrị Jehova arapụwo m onye nwe anyị echezọwokwa m nwanyị ọ ga-echezọ nwa ya na-aṅụ ya ara wee ghara inwe obi ebere na arụ nwa afọ ya ee eleghị anya ndị a ga-echezọ ma mụ onwe m agaghị echezọ gị ka onye nwe anyị gọzie ihe ọgụ a n'aha Jizọs ime ka okwu a pụta ìhè n'ụbọchị nke taa o nwere otu akụkọ nke mụ onwe m ga-akọrọ gị gee ntị nke ọma otu ụbọchị dị n'otu ezinụlọ n'ime ezinụlọ a otu nwoke na otu nwanyị na nwa ha nwoke dị nwoke nke ezinụlọ a nwere nwunye nke na-aṅụ mmanya nke ukwuu ọ bụ onye ọṅụ mmanya asụgharịa ya ọ bụ apa n'ihi na ọ na-aṅụ mmanya nke ukwuu ebe ọ bụla ọ hụrụ mmanya ọ na-eso mmanya nwaanyị ahụ nwekwara otu nwa nwoke nke gbara afọ iri na abụọ n'ezinụlọ ahụ ọ bụ naanị nwaanyị ahụ na-aṅụ oke mmanya otu ụbọchị wee ruo mgbe nwaanyị ahụ ṅụchara mmanya wee na-ada n'ụzọ o guzo ọtọ o wee daa site n'ọnụ ya ọbara na-agba site n'ụkwụ ya ọbara na-agba n'ihi na ya onwe ya bụ onye nwere mmeri ahụ site na ada niile nke ọ dara n'ihi mmanya o nweghị ike ijidekwa onwe ya ngwa ngwa o rutere n'ụlọ ya di ya wee wee iwe nke ukwuu ma nwaanyị a tụgharịrị anya wee lee di ya wee kpọọ di iyi o kwujere di ya n'ụzọ niile dị iche iche di ya wee wee iwe wee si ebe ahụ pụọ mgbe nwaanyị a lelitere anya elu ọ hụrụ nwa ya nwoke nke m si na ọ gbara naanị afọ iri na abụọ o wee legharịa nwokorobịa ahụ anya wee sị ya si n'ebe a pụọ i yiri nna gị si n'etiti m pụọ sikwe n'ụlọ a pụọ achọkwa m iji anya ọbụla hụ gị gị na nna gị si n'etiti m pụọ i yiri nna gị okwu a were nwokorobịa ya iwe nke ukwuu ọ tụgharịrị uche n'ime onwe ya gịnị ka mụ onwe m mekwara ekwughị m okwu ọbụla kwugide nne m mụ na nne m alụghị ọgụ ihe nke nne m na-eme ọ bụ ezie na ọ jọrọ njọ ma mụ onwe m ekwughị okwu ọbụla gịnị mere nne m ga-eji gwa m okwu dị otu a iwe were nwokorobịa o wee si otu a ngwa ngwa chọrọ ịpụ ka nwaanyị a rutere ya nso wee were ihe kụọ ya nke ahụ mere ka nwokorobịa ji gbaa ọbara n'ahụ ya nwaanyị ahụ nọdụrụ n'ebe ahụ a mmanya ahụ ji ya ma ngwa ngwa nwetara onwe ya o wee hụta na ihe onwe ya nọ naanị nke onwe ya di ya apụọla ma n'ihi na di ya enweghị ike ịnagide oke ọṅụ mmanya di ya kwere okwu sị mụ na nwunye m agaghị alụkwa ọzọ o wee gbaa akwụkwọ e wee kewee ha nwunye ya apụọ gaa iche ya onwe ya apụọ iche ma n'ihi na okwu ahụ nke nwaanyị ahụ kwuru n'ụbọchị ahụ nwa ya nwoke kpebiri iso nna ya gaa biri ọtụtụ afọ gara ma nwa okorobịa nọ na-echegharị uche ihe mere n'ụbọchị ahụ ma okwu ahụ sịrị n'otu ụbọchị na ọ bịara bịa cheta okwu a nke anyị gụrụ n'ụbọchị nke taa nwaanyị ọ pụrụ ichezọ nwa nke na-aṅụ ya ara nke bụ nwa afọ ya akwụkwọ nsọ e wee sị ee ọ dị mfe ime otu a ma Chineke bụ nna anyị apụghị ime ihe dị otu a ọ gaghị echezọ anyị ya mere mgbe ọtụtụ afọ gasịrị nwa okorobịa hụtara na nne ya bụ onye nwere mgbanwe n'ime ya gịnị mere n'ihi na ọdụ ndị bụ ndị na-elekọta ndị na-aṅụ oke mmanya ha bịara bịa kpọrọ nwaanyị ahụ ma bidoziwe ya ihe ntakịrị ntakịrị otu ọ ga-esi site n'ịṅụ oke mmanya wee pụta mgbe ya onwe ya ghọtara onwe ya ọ bịara bịa hụta nwa ya na onye kwesịrị ka ahụ ya n'anya otu ụbọchị mgbe nwa ya gbara mgbe nwa ya gbara iri afọ na asaa nwa ya nwoke ahụ bụ onye bịara bịa nne ya dịka onye nwere mgbanwe n'ime ya o wee laghachikwute nne ya gịnị ka akụkọ a na-akọrọ anyị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị Chineke agaghị ahapụ gị ọ bụ ezie na nne anyị maọbụ nna anyị pụrụ ịhapụ anyị ma Chineke agaghị ahapụ anyị Chineke agaghị echefu anyị ọ bụrụ na n'ezinụlọ gị na o nwere ihe na-eme gị na-enwe anya mmiri ana m agwa gị n'ụbọchị nke taa na chineke agaghị ahapụ gị naanị ihe ị ga-eme bụ itinye ọnọdụ ahụ n'ekpere dịka edere na akwụkwọ nsọ si na ekpere bụ ngwa agha dị iche nke onye ọbụla nke kwere na kraịst ga-eji lụgbue ọgụ na ekwe nsu na ihe ọbụla nke na-adagide onye ahụ dịka akụkọ a kwụsịrị na lụọ ọnọdụ tọrọ ụtọ nke ukwuu n'ihi na nwaanyị ahụ ghọtara onwe ya ọ bụ otu a ka Chineke na-arịọ ka mmadụ ọbụla ghọta onwe ya n'ụbọchị nke taa n'ihi na Chineke ga-ahapụ gị gị nwa ọ bụrụ na nne gị maọbụ nna gị ahapụla gị nwee ọmịiko nwee nkasi obi Chineke ga ahapụ gị ama m na ọ dị ọtụtụ ndị na-enweghị nne ndị na-enweghị nna ndị ụwa na-esiri ike ana m agwasị gị ike Chineke ga ahapụ gị n'ụbọchị nke taa ọ bụrụ na ị kwere na Chineke ị ga-ahụ na Chineke ga-abụ nna gị ị ga-ahụ na Chineke ga-abụ nne gị ọdụ ọtụtụ ndị nwere di nke di ha na-anọghị n'ụlọ di ha na-akpọ nwaanyị ndị ọzọ nwee ọmịiko Chineke ga-ahapụ gị gị nna ọ bụrụ na nwunye gị ahapụla gị nwee ọmịiko Chineke ga-ahapụ gị ekpere m bụ ka ihe ọ bụla nke na-emekụta gị wee ghọọrọ gị ihe ga-eme ka ịchị ọchị mgbe la adịghị anya ka onye nwaanyị gọzie gị gọzie ezinụlọ gị gọzie ihe ọbụla nke ị na-eme site n'aha Jizọs onye nwe anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị chọrọ ịma akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ

nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo